uru bụ onye na emara ebe o si bịa anyị nwe 25 local gọọmenti 3 senatorial districts delta north bụ anyị ndị igbo ya 9 local gọọmenti delta central bụ ndị soko na ndị orobo 8 local gọọmenti ka fanwe delta south fa bụ ndị ijo na ndị ichakiri 8 local gọọmenti so ndị igbo nwere mụọ lokal gọọmenti na delta steeti dara ndị ọzọ afa gị bụ okeke afa gị bụ okafa afa gị bụ nwachukwu isi na iburu igbo gị ka ịbụsị anyị ma na o nwee ndị Sibini na ndị ọzọ bịacha ịdị n'ala igbo east e nwekwazi ndị ọzọ mix si ibi ndị si ghana na ndị sierra leone bịa si na enugu de nche igbo you know the same thing ka anyị nọ na aniọma ọma bezikali bụ ndị igbo hmm? nkobali ndị asaba ya bụ ahaba ntejekafasibe ọkpana bụ nri ọwa bụ nri nke bụ ndị bụ ogbemodiafa bụ nri ọgwashi ukwu bụ nri igbuzo bụ isu na nri mana o nwekwa wetin dị group ịbịafụ dịka na-ebu dị na osimiri local gọọmenti osimiri not local gọọmenti ndị ebu bụ the truly three communities awa na-asụ asụ elu e taa ya bụ ndị nri ndị olukwomi ori yoruba na ndị gala ya ebu so ọ bụ na ndị ọzọ na-eklemu na fa bụrụ ndị igbo fa ka mee ka ndị igbo kipue their three languages kipue their langweji ebe a sịbịa ụfọdụ na-eklemu na fa si binibịa fesoro binibịa onwe ndị a na-akpọ ndị nwe eze chime ya bụ dịka uselokwu iselazagba ọbịọ Ọnịcha ugbu a ndị dị Ọnịcha oke nnefa bụ onye Bini mana nnafa bụ Chimbe onye Igbo dibịa so ụfọdụ kwere na fa bụ ndị Igbo ụfọdụ kwere na fa bụrụ ndị Igbo mana ndị onye bụrụ ndị Igbo a na-asịzi fa wazizi aza afa ndị Igbo ụmụ ụnụ na-asụ Igbo ọ bụrụ si bi n'ibia ka ọ nụ si isoko ọkụ orobo bịa ọ na-aka na-asụ ọnụ ndị anwa na-azụ afa ndị anwa emume unu ga-aga na-agọsị n'unu si ebe a bịa mana ife niile unu na-eme bụ ndị igbo ka unu si echi eze ndị igbo ọ ga-akpatazi ọ bụ onye bịazi na anyị mmadụ oke ịnọ na be gị ndị anyị mmadụ abịa displace welu ya tradition welu everything in how many years weluzie their own language superimpose ya na own language dị afọ ilofuzi ọnụ bụ unu mba nke a bụrụ eziokwu mụnwa kweta na anyị ọma niile bụ igbo mana onwe ndị isi bini na ndị ọzọ jọn afọ mana afọ apempe so amasịzi na arụrụ ụwa banye na akpa shuga so akpa shuga amasịzi ka shuga so mụnwa kwe na anyị bụ ndị igbo ọ ya kpatara bụrụ prezidenti aka ikenga ya bụ igbo niile owuwe bụ onye ọgwa chi okwu